afọ m bụ ugezu jee ugezu ayaka enugwu ukwu okwulu ndị igbo n'ụmụnna tata onye eze na Iduwere kingdom si na ya chọrọ ka ya mezie nya bụ ayaka Enugu ukwu mbụ ka ọ ghara ịbụzi ayaka Enugu ukwu ọ bụziala ayaka ndị Igbo niile a ebe nwere ike imenwu ụdị ife dị otu a ọ na palisi ebe a palisi ebe a palis jikọta ndị Igbo niile mmemme a mmemme anyị na-eme kwa arọ ọbụla ọ mmemme anyị ji elote the progenitor of Igbo race progenitor of Igbo race in the sense onye bụ ya bụ onye isi ndị Igbo mmele ka ndị Igbo ji wee gbasabazi wee jebe ebe niile fancha niile bụ bụrụ ndị Igbo onye ife anyị bịara ime ebe a isere annual event a na-eme ya kwa arọ kwa arọ mana nwere mgbe arọ anyị emerie na ụmata ife ọsọsọ mgbe eme e covid-19 paralize ụwa niile were ọsọsọ Nigeria ka ọ paralize ọ paralyze everywhere that may be anyị shelf mana anyị sir biko onwe fi nwere ike ngwa ndị nọ na-abịa mmemme like onwe fi nwere ike like word of encouragement nwere ike nye ee onye abịa nwụrụ mmemme ọ bụrụ iwu anytime ị tụrụ ọkpa n'ala Igbo ihe akabarụ ka ịbịa na palace obogad ịbịa na palace obogad ka ekpele gị ekpele ekpele gị ekpele aga m n'iru ka ibe ị na-eme nwee ike ịdị na-aga ọfụma ọ ya bụ ndị Igbo anyị amarụ na o nwere ebe ndị Igbo ndị Igbo adọrọ n'elu apụta na-aka akọ na ndị Igbo enwere eze ndị Igbo enwere eze o nwere ike ọ bụrụ ndị the time of na nwere onye nwere ike ikwu ndị Igbo si ọrụ na ala na anara ala onye na-achọ ka okwu ochie mana ọ bụrụ na anyị enwere eze jikọrọ ndị Igbo na anyị nwere ya onye bụ eze Chukwuemeka Eri eze Igbo otu onye ọbụla na-abịara ebe a ọ bụrụ iwu na ọ nwere ka o si gị bịa nwụrụ ibe ị ga-eme bụ mgbe ọbụla ị natara n'ala Igbo ihe akaba ka ịbịa n'obugaadị ịbịa n'obugaadị ịbịa ekpere gị ekpere aga m n'elu ekpere gị ekpere maka ebe ị na-ebe chukwu na-aza ekpere gwụọ nwee ọrịọda ozi a na-emechezi ewu na o nwere ka o si wee gaa eme ka anyị mara anyị soro ike na o Ochukwu ka anyị na-ekpere the same thing I've already said in Igbo language this is uh, the ancestral home of the Igbos And uh, if you are in love, you know, with what we are doing, at any point in time you find yourself in Igbo land, you can pay homage to this king for special prayers. You know, whatever thing we do in Igbo land, we start with prayer, we end with prayer. It is not just for any reason, it is very significant in the sense that we so much believe in God. God is the Shukwu Chukwu Kabiama. who is the owner of everything, we hold him in high esteem and we revere him more than anybody, more than any other race. This is actually where we hold God in very high esteem. So it is absolutely what we do. Everything we do is all about God. Different races have different approaches to the divinities. That's why I keep telling people. And uh, one's ability to respect the tradition of a people is what makes you significant. If you are living as a human being and then you believe that uh, the religion of the other man is not actually the best religion, that your own is the best. It is, a, it is an absolute fallacy. Everybody has a different way they approach divinity, and God has never failed all of them. If you look around, you see that God is still answering their prayers. If God is still answering their prayers, even when they are not doing what you are doing, what right do you have to say that what they are doing is wrong? Are you God? You are not God. So that is the that is the message we pass across. We do not discriminate We do not sow the seed of discord. We do not try to intimidate anybody. We try to do the right thing. And then we believe that people can key into the right thing and keep doing it. Thank you. Thank you very much, sir. Okay.